ụmụnne n'ime chineke ka udo nke chi nke kachasị udo niile dị nro unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst dịbụ onye nwe anyị amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị life world radio ministry na akala ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu ka ozioma si eru nso site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime olugbu eru nke dị n'ime ibadan na ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ọzọ ka chineke were udo ya wụkwasị anyị n'ebe ọ dị ukwu n'aha jizọs kraịst onye nwe anyị emem na ịga n'eru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ ọnwa ozi ọma dịka luku dere ozi ọma Luk isi nke iri na asatọ ebe a ka anyị esi wee nweta ihe mmụta anyị n'ụbọchị nke taa ozi ọma Luk isi nke iri na asatọ m ga-agụ amaokwu nke mbụ amaokwu nke iri wee rute na amaokwu nke iri na anọ amaokwu nke mbụ amaokwu nke iri wee rute na amaokwu nke iri na anọ na luk isi nke iri na asatọ ọsị o wee tụrụ ha ilu izi ha na ha agaghị ikpe ekpere mgbe niile ma ị ghara ikwe ka ike gwụ ha isi nke amaokwu nke iri ndị ikom abụọ rigoro n'ụlọ ukwu chineke ikpe ekpere otu n'ime ha bụ onye farisi ibe ya bụ onye ọna ụtụ onye farisi guzoro na-ekpe ekpere nye onwe ya otu a sị chineke ekele m gị na adịghị m ka ndị fọdụrụ n'etiti mmadụ ndị na-anapụnarị mmadụ ihe ha ndị ajọ omume ndị na-akwa ndị na-akwa iko ma ọ bụkwa dịka ọbụna onye ọna ụtụ a ana m ebu ọnụ ugbo abụọ n'izu ụbọchị asaa ana m enye otu ụzọ n'ụzọ iri n'ihe niile ka hara bụ nke m natara ma onye ọna ụtụ ahụ guzoro n'ebe dị anya ọ ha. iwelikwa iweli anya ọ iweli ọbụna anya ya lee eluigwe kama ọ na-eti aka n'obi ya sị chineke ka obi gị jụrụ n'ebe mụ bụ onye na-eme ihe ọjọọ onye mmehie nọ asị m ụnụ nwoke a rịdara n'ụlọ ya bụrụ onye agụworo na onye ezi omume karịa ibe ya n'ihi na onye ọbụla nke na-eweli onwe ya elu a ga-eweda ya ma onye na-eweda onwe ya a ga-eweli ya elu ka chineke were bere na afọma ya gozie okwu nke a ka ọ mịakpụrụ nyekwana ezi ezi ndụ na ngozi pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eme na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere ihe akụkọ ma isiokwu anyị ga-abụ ekpere n'ụzọ ziri ezi ekpere n'ụzọ ziri ezi na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa ikpere chineke bụ otu ụzọ bụ ihe dịrị mmadụ ma ụzọ mmadụ si achọ iru chineke ile anya na ụwa anyị nọ n'ime ya ma n'oge nke anyị fụ na ọtụtụ ndị mmadụ na-ekpere chineke ụfọdụ uh, ụfọdụ ndị mmadụ na-akpọkwu chineke n'ụzọ nke aka ha ma n'ụzọ nke ha si wee ghọta mana ị e na-ajụzi ụfọdụ na-akpọdo isi n'ala ụfọdụ na-akwụrụ ọtọ ụfọdụ na-akpọku anyanwụ ụfọdụ na-akpọku ikuku ụfọdụ na-akpọku mmiri ụfọdụ na-akpọku ihe ọbụla nke osisi apịrị apị ma ihe dị anya ụfọdụ na-akpọku na ụdị na ụzọ a bụ ụzọ ha ya esi wee nweta chineke ma ụzọ ha ga-eji wee chọta iru ya mana ee akwụkwọ nsọ mere ka anyị mata anyị mabụ nne nke kraịst akwụkwọ nsọ mere ka anyị mata ka anyị wekwe gbasakwa zie ndị ọzọ ozi jizọs si n'akwụkwọ oziọma jọn ọ sị na nye onwe ya bụ eziokwu ụzọ na ndụ n'ụdịazi onwezighị ụzọ ọzọ iyi esi jekwu chineke ma ọ baa n'eluigwe na-abụghị kraịst ka nke a biri anyị biri na ntị biri anyị biri na akọ na uche ụzọ nke a bụ kraịst bụ ụzọ esi efe chineke Ilezi anya n'ihi na ihe anyị na-agwapụta n'ụbọchị nkịta bụ ekpere n'ụzọ ziri ezi n'ikpezi ekpere ma inwetazi ma ekpere anyị ka ọ gazie n'ụzọ zizi ma nke ya aza ọ sị na ọ bụ na ihe ọbụla nke anyị yọrọ n'afa nke nyanwa na chineke ga-aza anyị ya ka o ji wedo anya ya na ekpere niile nke anyị kpechara ihe anyị ekwu bụ n'aha jizọs kraịst bụ onye nwe anyị anyị tinye amen n'ihi na afa nke a bụ afa anyị ji ehikọta ekpere anyị wee nyefee chineke n'aka o wee nara ya nke ọma n'ihi gịnị n'afa nwa ya bụ jizọs kraịst onye nyanwa na onwe ya onyere n'efu onye nwa na onwe ya asa ya nọrọ so ekpere ọbụla nke a na-ekpe nke na-esiteghị n'afa nke kraịst nke na-esiteghị n'ụzọ nke kraịst nke na-esoteghị n'eziokwu nke kraịst na akwụkwọ nsọ ịma nke ahụ bụ ihe efu onye ahụ na-akọrọ onwe ma na-ekpere onwe onye na-akpọfu ndị ochie ndị nwụrụ anwụ na-akpọfu ndị e, e, ndị ndị ndị nsọ mgbe ochie na ndị ihe apịgasị apịrị ihe amagasị apa ha ndị a niile na-aga ihu n'ụzọ nke na-ezighị ezi ebe anyị gụpụtara na akwụkwọ ebe anyị gụrụ na oziọma luk na-akọwapụtara anyị na jizọs kụziri ụmụazị ya na ekpere bụ ihe ha yi na-aṅụ dịka mmiri ekpere bụ ihe ha yi na-eri dịka ndị ekpere bụ ihe anyị na-ekpe mgbe niile ka ike ghara ịgwụ ha ka obi ghara ịlọ ha mmiri ka ha ghara ịda mba n'ihi na ilezi anya efu na abịa n'ebe a na-ekpe ekpere ụfọdụ na-ada mba enwere ike ịga n'ụlọ nsọ ma ebe a na-enwe nzukọ agụ egwu agba nke omume nke mụrụkwa ha na mgbe ahụ eji ekpe ekpere ọtụtụ n'ime ihe niile alakpuo ụra ọtụtụ n'ime ihe niile edo n'ala ọtụtụ n'ime n'ihe ike n'ike agwụna ha anọọsọ ụzọ ekpere a bụ ụzọ ekpere n'ọsọsọ ya bụ ụzọ iyi esi megide ekwentụ na ndị ọrụ ya niile na ndị agha ya niile abịazie n'ebe a na-ekpezi ekpere ọtụtụ adazie mba odozie anya ya na ihe kpatara na ihe dị iche iche na-emegasị n'ebe niile dị iche iche n'ihi na ndị kwesịghị ị na-anọ ekpere ekpere anaghị anọ agha ekpere ndị kwesịghị na-ebu agha n'elu ọgụ n'ime ekpere anaghị ebuzi ekwensụ na ndị otu ya werezi ha na-agbara bọọlụ werezi ha na-emere pọpụ werezi ha na-emere ihe etu o si masị ya na ndị otu ya ma gonye onye na-ege ntị oge adịrịghị etu ya n'ihi na mgbe a na-emecha okwu a na nkụzi a ị ga-anụ ị ga-enweta ị ga-enweta ike pụrụ iche na ike ya eji ebu agha wee nwee mmeri n'aha jizọs kraịst onye nwaanyị anyị emem n'ebe ndị na-jere ije ekpe ekpere kraịst wee na-akọwapụta na ọ bụkwa na iji ije ekpe ekpere gelekwa ụzọ ị ga-esi wee soro ka ị wee nwee mmeri ka ị wee bụ agụụ na-azụ omume ka ekpere gị aha wee bụrụ ihe a na-ara anara mmadụ na-abụja dikpe ekpere wee sị ofugo onye bụ onye farisi onye nke ọzọ bụrụ onye ọnụ ụtọ onye farisi wee bụrụ onye na-ekoli mba elu wee na-eko na ya bụ nke abụrụ nke ọzọ ya jikwa bụrụ onye echichi ya jikwa wee bụrụ onye na-enye enye ya jikwa wee bụrụ ọka oburu ụzọ ya jikwa wee bụrụ ọpụta obie mee nke nkume nke nkume ekwumekwumekwucha n'ụdị na ya ekpe na ekpere na ka ihe niile okwu kwurụziri ka chineke n'ezie na pass mak ma e, efu na ekpere adịghị maka ekpere bụ ayịyo ekpere bụ nkwuwapụta ekpere bụ mkparịta ụka nna na nwa okwuchaghara nke kpa onye ọzọ emu na onye nke ọzọ bụ onye ọnụ ụtụ mana na ya bụ onye mmehie kraịst si na o welighị anya elu ọ nọrịghị n'ebe dị anya ọgụ onwe ya na-enye ozi omume wee na-ayọ chineke na mere ebere na ya bụ onye mmehie na ya bụ onye njọ na-agbaghara ya na lee nke a lee nke ọzọ jiwa ya nọọ na-ekwupụta e, e, e, okwu ya na dịka o si wee dịrị ya n'obi na ka o si wee gosi gwọpụta ihe ire agwọpụtachaa sị ka chineke mere ebere ka na keta oke ka na nwee ngọzi ka ekpere bụrụ ihe ya aza aza onye nwe anyị jizọs kraịst wee na-akọwapụta na ekpere ya bụrụ ihe a ga na ọ laghachiri na be ya dị ka onye nwere nghọta dịka onye agụụ na onye ezi omume n'ihi na ekpere gị na ikpere na okwu ọnụ kwuru ga-egosi chineke na ịbụ onye ezi omume chineke wee gụnye n'onye ezi omume o wee laa wee bụrụ onye nke nwere ọṅụ wee bụrụ onye nke wedara onwe ya n'ala ewee welie ya elu n'ihi na onye wedara onwe ya n'ala ka a na-eweli elu mana ndị na-abịa na mkpako na mfụli elu ndị a bụ ndị ya afụwa dịka bolombolo wee bụrụ ihe wedara n'ala owe na-akụzi anyị gịnị ụzọ ekpere ga-esi wee bụrụ ihe ziri ezi ọ bụ na ebe ibi ekpe ekpere nwee mweda n'ala nwee obi ebere nwee obi omeiko hụlata isi gị n'ala mara na ịbụ nwa nke mmadụ na chineke nọ n'igwe gene na-abụ abụghị ọgbọ iwetu obi wee kpee ekpere tinye onwe n'okpuru nke kraịst ka ekpere gị wee bụrụ ihe a na nke ọma kwupụta mmehie gị wee so chineke n'usoro nke ọ tọgbọrọ n'ihi na obi n'eluigwe gụnwa nọ n'ụwa si ya ka alaeze ya bịa dị ka o si wee kwesị o mere ya ebere tụgharịara ya ajụ ị na-ekpe ekpere ikpe site n'okwu nsọ ya oju anya anya na onye ọbụla na-ekpe ekpere ga na-agụgụ akwụkwọ nsọ nke chineke isikebe ahụ wee na-amụta ihe ka o wee bụrụ na mgbe ọbụla ya bịa ibi ekpe ekpere ị ga-eweta okwu nke chineke n'usoro dịka o si wee dị i wee fụ ihe iyi agwa chineke gbasara okwu ya o wee mezuru ụgwọ nkwa dịka o si wee kwe ihe ndị a niile bụ usoro ịnabata nwa ya bụ jizọs kraịst na nke abụ nke mbido mbụ ọ bụrụ na ịnabataba nwa ya bụ jizọs kraịst ịnabata nwa ya bụ jizọs kraịst ka o wee bụrụ mgbe ị kpechara ekpere ịkpọọ n'afa jizọs wee bụrụ ihe a na-anara anara ihe a na-aza aza ọ bụrụ na ị nweghị jizọs kraịst ka e ka ga-esi afọ onye ka iji akpọ wee bịakwute chineke na mbido mbụ ị ga-anabata jizọs kraịst onye nwe gị na onye nzọpụta gị mgbe ị e nabatara iwe e mmụọ nsọ nke chineke wee na-agbara gị ama wee na-ejere gị ozi wee na-eme ka ị e bụrụ onye na-amụta ihe mgbe niile ekpere gị wee kwụrụ n'usoro mgbe ikpere ekpere ekpere gị wee ihe ziri ezi chineke wee za gị ekpere mgbe ị na-eme nke a ị ga-enwe mbuli elu pụrụ iche ị ga-enwe uso ị ga-enwe ihe akụ akụ na ihe enwenwe ị ga-ahụkwa ngọzi pụrụ iche na ihe mkpughe nke dị n'ebe ndị nke kraịst nọ ọ bụrụ na nabata jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị ohere a dịrị gị iji wee bịa sị ya na-edeba afa gị n'akwụkwọ nke ndụ ka gbuo afa gị n'akwụkwọ nke ọnwụ mgbe ị na-eme nke a ị ga-afụ mbawanye ụba na mmụta na ihe niile nke pụrụ iche ka anyị kpere chineke onye nwaanyị nke pụrụ ime ihe niile chineke nke na-adị ndụ ruo mgbe ebighị ebi lee ụmụ gị ndị a ndị nke na-okwu gị n'ogodo ugbu a egoziwo ha n'ose n'okwu gị mee ka anyị ubi ha mepee ndị nke chọrọ ịnabata jizọs kraịst dịka onye nwe ha na nzọpụta ha onye nwaanyị ka gbuo afa ha n'akwụkwọ nke ndụ akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke ya eketa oke n'ala eze eluigwe gị bụrụkwa ndị nke na-eso usoro ndị nke na-ewedo onwe ha n'ala na ndị nke ya esoro gị mgbe ha ga-akpọkwa n'afa jizọs kraịst ike nke dị n'afa na ike nke dị ọbara ya na ike nke dị na okwu gị na-ejere ha ozi dị kwesịrị ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị eme gị onye gere ntị na ndị nke na-ege ntị unu nweta n'igwe okwu maọbụ ka na ajụjụ maọbụ ka na akọ mgbaama ma ịkparịta ụka ọnụ ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụ ka na 081 329-00111 ka udo nke chineke nke chasị udo ihe dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen